you are fake prophet. You came to take the glory of my battle that I fought. We have work. Never. I want you to listen very well. I will disgrace you. Listen very well. He take the glory of the battle I fought. I will destroy power of Okite. I want to rest. Use the opportunity and corner everybody. I'm collecting money from them and put them into occultic kingdom. Claiming to be a real prophet. If you don't fight this battle, here again, make no one. ụtụtụ ọma nọ efifi ọma na uhuruchi ọma ebe ọbụla na anyị mgbe ọ bụla iji wefu vidiyo anụnwa anyị na-akọkwa na-asị na biko dodo udo ebe nọ na-enene anyị kaba arụ na sọskraịbụ anyị na chanel kabakwa na arụ na agbele anyị notifikeshọn gị ka isoro anyị na-enweta notifikeshọn mgbe ọbụla anyị tiri vidiyo ọfụ biko na ụmụ igbo achọ m ka unu gee ntị maka na asị onye na-akụtụ onye na-akụtụ ha ogodo ya nwoke anụnwa na-agba ego kamera kpọwa evangelist Ebuka Obi na ọ bụ fek profet na nyanwa na mgbe ọ nụrụ ọlụ mgbe ọ nụrụ ọgụ ite na onweghị onye bịa nyere ya aka kịta na ogezu evangelist Ebuka Obi alụwago ọlụ dibịa n'ifi nụọ abịa take glory himself evangelist Ebuka Obi bụ fake fake pastor na ọ bụ fake man of God nyenyenyenyenye na-ekwu ihe niile ọ na-ekwu how can you as a man of God now mepe ọnụ gị na-akpọ onye ọzọ man of God bụ man of God fake I always say yes mana nne ka na-ekwukwu ya ọzọ ka ụwa na n'onu m ịbụrụ man of God ịkpọrọ onwe gị man of God which means you are a man before of God ọ bụrụ afa gị ka onye na-alụ ọlụ ji alụ ọlụ ọ bụrụ afa gị ka onye na-alụ ọlụ si alụ ọlụ you have every right to criticize the way mmadụ si alụ ọlụ because na onyinye dị n'iche n'iche you can criticize the pattern of ọrụ ọ na-alụ that was the same problem ndị ndị mbụ Moses nwere mgbe Jizọs bịa they criticize his pattern of gospel his pattern of healing o ji wee mmadụ mgbọsị ụka ha abawa na anaghị agwa mmadụ mgbọsị ụka mana nwaanyị ahụ anụọna for many years ebe ha na in captivity sil na emenwe ihe unu mee ehilize ya mgbọsị ụka unu bagba nwaanyị ji ehile ya mgbọsị ụka so those things are there and can be accepted mana wee ba na onye abụrụ ya which means na gowa na-esi ya aha abụrụ ya na-enene vidiyo ụmụnna na ya na-anachiata azụ ihe na-akọ ndị mmadụ ego eberima so ị mara ka esi anara ego you should know how to fight this is the time to prove what you say na onye ọbụla gosiri ozu again na arụsị na ị ga-eme ya arrest ị ga-fight as spiritual and physical nke a na ebuka obi ya n'ọgụ a ka afụkene nke nọrọ anụ um, nke ọzọ anyị na-eme bụ nwa n'ụlọ ọkụ ama ịfight uh, oke ite na I hope that all these talkers, all these people that think they know how to talk and make noise there, they are trying to make comment and uh, do this and do that. I hope they will not come and be talking rubbish when this will happen. I hope all of you are watching this video. I have warned this this this this this rat for many times, but he's not hearing. I have warned this rat for many times. The other time, this rat supposed to be arrested with some evidence that they needed him to prove. It was the same man of God you're mentioning his name in every video you're doing. ọkwa na-akpọ gị David Jawe or Jawe Jawe ị na-ezuzu A to Z vidio niile ị na-eme ọ kpọha afa prọfet Ebuka Obi were etinye na blackmail nwoke mmadụ n'ọrụ onwe ya fans gị na followers gị ọ ịma nwe ha ọkwa dey sleep ịnyanga na ụlọ onwe na-esilipụ trọbụ ga ọ na-akwụgharị n'akụ ya ifuru ya etuzere onwe ụmụnne gị na ụmụnna gị ya kpọọ gị sitie gị down tụọ gị chen were chen tụọ gị tụọ onye gị deliver from this madness the same man ị na-akpọtọ akọ his name akpọtọsi you have been arrested since by na ị ka nọ na jail before you sị na ị 20 something days he released him. ka nọ na jail that a group na different crimes he committed for blackmailing and so many nonsense He afa prọfet Ebuka akuri. but all the same prophet Ebuka We're begging no that they should leave you they should leave, leave him that let God just take care of that I believe that there is something that God want to sort out from him o nwere Chineke chọrọ ịgwọ because you're not normal ịkọghịrị onye nke ịkọghịrị onye nke ịkọghịrị onye nke ịkpọ mba ka this one pull this one nwoke m ama na ala agwọ na odika dị ka Mako maka onwe ihe igwogidere onye ala n'ụwa agwọcha ya ka na amị please my followers all the whole zion followers members all over the world bikon i am putting this to the table of everybody in your phone in your laptop everything you're watching from See this yourself. Is this really normal that this guy A to Z ama mme video without o oh, were picture ebuka obi otinye o name ya uh, this man this one to this thing na-akpọ onye nwe business gị na-eji uh, is a small boy that boy this so he ga-eprove the the the birth certificate iji eme that kind of public insult right. You think that the Zion's uh, uh, uh, Lego team are not working, right? Is that, what, is that what you think? The other time you're supposed to be arrested with every right of this nonsense you're talking, and you bring your evidence of the spiritual wife and every evil name you've been mentioning. It was the same prophet of God. Would you be, would you be, would you be, would, would you be brother than Wekamade? I don't understand sometimes. Somebody Giorema Korobic. The same you we apologize apologizing because happier. Let, let him, let him go. Let God judge him. Now, we are waiting for God to judge this man. And this man is busy polluting, polluting the people's mind, talking rubbish, yeah? talking bullshit every time. Enough is not enough. The law must take its course and they will not pass this month. The law must take its course because this nonsense had to start from the beginning to sweep all. Everybody have seen that you're a comedian, you're a comedian, you're a content uh, creator and content maker. But must you blackmail the name of prophet of God? A, eh, A to Z. Also, don't worry. gbọtọgbọtọ ga-agba n'anya efi ọmankwụ ya emechi anya dọwọrị kedu ebe ebuka nọ kpọọnụ m ebuka obi n'oge ruo n'oge eji ama dike <laughs> i'm waiting for this day because he came to take the glory of my battle that i fought chukwu ga-akpọwa ọkụ Never. I want to Omo, listen very well. I disgrace you. He take the glory of the battle I fought ọmọ àbòyè e destroy power of okite i want to rest use the opportunity and corner everybody and be collecting money from them and put them into occultic kingdom claiming to be a real prophet if you don fight this battle here again make una one i've take it as a as a battle i was waiting for you to call your police but thank god you have make your mouth say na onwe dibia ọzọ mere nke a ime nke a na egosigo let him be like me and akwa ọkụkọ want to know who is a prophet and who is a fake prophet. I hope all of you are listening to him. want to know who is a real prophet and who is a fake prophet. you are fake prophet. Mary is fake. You have no power to deliver Go on. I have no power to fight. If Keep you fight this battle, if they don't kill you, you know I'm not the video. I will not join you on this fight. Hmm. fight it, let us see. The same way all of you abandon me to fight for all these occult people okay. to kill me. I fought the battle with my last blood to defend the Christendom. I want to take the credit. All right. You can never take the credit. I'd rather die for me to allow the you to take the glory of Yahweh on my spiritual world. I have 1.60 million angels. I am one that destroy the power of Okite. Write it. Let him get amụkwa m niile nche anyị laikiri ihe na ngwanụnụ kabazie arụ folo anyị na peji anụnwa sọskraịbụ ụlọ anyị na chanel anyị igbe notifikeshọn gị ka ị na-egwe na-enweta notifikeshọn nwee na-asụkwa biko onye na-ekwu okwu kịta amalụka o si ekwu because abịa sị ka a faịlụ ha by case and by law unu mụkwana na at the end of the day pastọ eh, ị na-ekele na ị na god na-enye nye nye nye nye iwe obi na-emegbu mmadụ ibe gị ọ maka na ịkarịrị ya akwa the same people ya bịakwu ya mana nkịta mmadụ ya na-akọntrolu ọnụ ya mara ihe ọ na-ekwu mara ihe ọ na-ekwu still onye ọbụla na-efeel maka you have the power of the mic behind you and the masses goes to workers goes to masses na comment rubbish na your page hakọmentịcha ife ile n'ngụwa nwezi onye ọbụla which is wrong sikpa ajọ ihe ajọ ihe iji na niile ego kpọba ajọ ihe ihe ọma I will never condemn somebody I can only condemn your way of doing things nnaghọta ha for example ibe bịa na ana mmadụ ego si na ị na-ekpe ekpere I'm against it which is which is which is wrong na ọ dịrọ mma it is not the way of God that's what I've been standing against asị gị nna ka ị bịa kpere onye ekpe nye gị ego ka eme nka ka akwụọ ụgwọ ka eme nka ka akwụọ ụgwọ I am not against using sacramentals agwọ ya in terms of our spiritual tools being holy water olive oil anointing water all those things anointing oil anụnwagasị chaplets stickers they are sacramentals a na-eme ya eme ọ dị n'ụka dị n'omenala ọ dịbe ya gwọcha nke ọya gwọ dosara gị na bịa ngwụghachili nke ị na-achị na ọ sakramenta gị dị ihe ahụ biko onye ọbụla mara ihe ọ na-ekwuo bifeasị na ndị zayọ na-abịa bifeasị na evangelist ebuka obi ebido maka ọ naghị afịa ha kịta ọfịaba ahụ ka ọ dị na ọzọ ndị be